Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ee ma ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ asị m ka m gwa ụnụ okwu obere oge asị m ka m kene ụnụ obere oge ihe anyị ga-ekwu achọrọ m ikwu ihe ọsịsọ ọsịsọ maka bụ butere aka okwu a buru ibu okwu anyị a buru ibu anyị ga-ekwupụta ya achọrọ m ikwu ya obere anyị wee debezie na inkubeto maka okwu a dị mkpa okwu a bụ na obodo ọbụla nọ n'ụwa dị mma ọkwa na okwu a bụ na obodo nọ n'ụwa jọrọ njọ mgbe ndị agba ndebe anyị <laughs> na nsogbu anyị ọ bụrụ obere ihe mana aga m agụpụtara hịa aga m agụpụtara hịa one by one ofu na ofu ka m gwa ha na ndị ndozi ọdịnala ma ihe anyị na-ekwu mara ebe ihe na-eme anyị si marakwa ihe anyị ga-eme ka ọ dị mma a sị m ka m kenegodo eke kene orie kene afọ kene nkwo kene ikwu na ibe kene ndị ọkpụ na ndị egede ndị be anyị na-ekwu okwu asị eke a na-azụ ahịa eke mana mgbe m gwara ụnụ na you have been driving by speculation of the market ọkwụ mana enwe ihe a na-akpọ speculation na market ọwụ na ị na the speculation of the market gị na drive gị ị nwere na ọ na-arị arị ọ na-ada ada all the speculation of the market na drive ndị mmadụ crazy because ha ghọtara ihe a na-akọ eke bụ the higher mind na-egenụ ntị ihe a m chọrọ ikwu na ọ dị mkpa very very important eke bụ the higher mind of human being ka m pụtuo ya because anyị na-ekwu okwu eke na na afọ na nkwu everyday anyị amụrụ how these things connect ka the source of this thing aga m agwụ the source na eke wụ the higher mind bụ obi gị ya wu lower mind eke na nkwo wụ the mana one wụ the higher one wụ lower then orie bụ unstable man unstable man unstable because life is unstable onye ka eji akpọ ya orie because mmiri bụ unstable then afọ wụ the compress i compressri the higher mind is compress imere ya suppress which is five sense ya wụ limited sense ya ha na-ekwu okwu onye nwa bụ the afọ because afọ ịfọrọ afọ ihe afọrọ afọ ịghọtara ịfọ ịkọmpres the higher mind so now gezikwenụ ntị nna gị wee mee ihe a na-akpọ omenaale omenaale wo the artifact so that we can create a fake life of higher mind sell it to you in lower mind so that you can become higher mind so if you get one single information wrong you destroy everything. You know what I mean? maka ndị na-eji ime inventi asụsụ na ekwugheri once ị nwere the culture wrong you have destroyed the ambition of elevating yourself into higher mind you got because the higher mind onye maka nna a na-eme weta ọjị ahụ asị eziokwu bụ ndụ ihe ịfụ na ọkwụrụ na ọjị dị ka ọkụ ọ dị ka light bulb so because eziokwu eke is light then the mind ahụ wụ justice ọya bụ ofo ogu ahụ. ọya wụ the mind ofo ogu that is justice so for you to have light you must weave you must weave with the truth for you to see the light get mean that wine with the truth ọya ka a gị emewuru nwa ogwugwu emenye nwa nọsi ike if you get it right this justice this your mind because ebe ahụ the beast ndị baịbụl na-asị gị beast beast beast all the mind with the beast ọ dị na akwụkwọ everyday mind will see 666 ị na anọ maka ya the beast is the mind so for you to get ewu kekeke esi wee ruo ebe ahụ n'elu ebe aha you must weave with it ọnwụ na ịgafe die ị gbarata orie orie wu sekwensị bikos mmiri nwere direction nna gị si gị kwụba aka gị ọtọ bikos na mmiri anaghị aga zigzag mmiri na enwere line ya once ị kwụbara aka ọtọ isi the sequence the pattern of this mmiri you will get to the wave and once you get to the wave you get to the light all this process onye nwawa omenala onye nwawa iwu ala ntọala nsọ ala na omenala this is the culture eji wee cultivate the mind that's why ndị gboo ji wee wuru great people ọ bụrụ because of na ị na-acha ụtọ omenala omenala you don't know the scientific measure of these things so how do you ka ihe a na-akọ here if you don't know these things kedu ihe ị na-achọ offer your people destruction destruction anaghị awata ya n'anya ị kwesịrị ịma reason why kedu ihe bụ eke na orie na afọ na nkwụ that is your mind your is your mind ka a na-ekwu maka ya that's why sị gị na ahịa a sị gị n'ụwa bụ afịa that is why they put it into the market so that don't believe in the speculation of the market create a higher life give it to your people sell it to them kịta na enwego ihe a na-akpọ production unu ama ihe eji wee were device were production because moon is device is a transistor so every device na-eme a capture ọ na capture the eye e goes into your mind that's why dem use television to promote the culture so that through television through movies they will give you a new life you become a new man so all those things ihe oh, plan eme eh, ihe science how do you make your people become higher then if your people become higher self the society will automatically transform itself ife hụ ask why afrịka anaghị aga n'ihu because ha ghọtara that you have to transform the society yourself human being is evil at the first place because all the sense is limited ihe ọ gbara agụ ogo ya orie nri nsị kpa ya ọnyụọ nsị so but if you want them to become a different thing you have to then these people mara na ọnwa is transistor so how do you make this uh, um, advantage of ihe ọnwa na anyanwụ na-eme n'elu then the eye is the sun ịghọtara obi gị bụ dị ọnwa so how do you ha ka ka ga-esi wee use then anyị achọ element of the moon which is the silicon anyị ewe were wee rụọ device so onye ọbụla nwere anya watch ghara device ahụ device ahụ na-eme penetrate into your subconscious mind automatically that is what device is not telephone abụrụ maka maka ị na-achatị achatị mba Telephone is addictive oyi trap ka ọ bụ ya ka ndị Igbo na-asị ọ na-anwa m ọnwa ndị Igbo ma bụ ya ama ndị Igbo mana ọnwa ma ọnwa ndị Igbo no destin oya ka eji akpọ ya ọnwụnwa ọnwa because once ị garughara n'isi oru ha n'abalị anwụ naba ọnwa apụta ọnwa will take the light to the next level so our ancestors knows ha ma na ọnwa bụ ọnwa onwe ka ọ bụ they know it ha ma na ozu bụ the end of cycle ha ma ndị be anyị ma ihe ha niile ha ma na agwa bụ karakta ha ma for you to transform human being you need artifact they know these things that's why ha ji wee mee ya otu esi wee mee ya esi wee mee ya eh, ntọala nsọala iwu ala na omenala ha ma ihe a niile but ndị mmadụ ga-apụta tụdo onye ọbụla si gị omenala si omenala si ancestor si ancestor si ya ya ka m ji gwa ha na nwanne ọ bụrụ about ancestor these languages nwere meaning wete the meaning just tụchasịa ya tichasịa ya etichasịa wepụta the meaning the life anaghị echenji eche ka ọ dịkwa echi so this thing will be sell to the people and buy it because you have a good mark or a good mark or material ọdịnala Igbo material ndị mmadụ aghọtara ya because ndị human being is limited by five cents. ya ka eji kpọ ya afọ anị izi afọ afọ signifies five cents. so until you look for something else that's why ndị mmadụ ji adị addictive to television because but ha mụrụ reason why why you addictive to phone telephone all because of the device nọ ya people who think ha chego echiche mara if you know how this planet works you because all ha nwa control your inner self so you can apply them to change human being so ihe anyị chọrọ ichenji wa we want to change the society we live so we know how to change it ọ bụrụ because anyị abịara ime competition with anybody anyị ma ihe anyị chọrọ ime we know exactly ihe anyị chọrọ ime because ndị mmadụ chekọ na anyị abịara um, ime competition ịkọtu mba anyị ma ihe omenala mara ihe ọdịnala mara ihe wụ nsọ ana ụlọ nsọ ana abụrụ na iburu nwunye mmadụ detiri ihe ọ bụrụ mere nka mere nka no we are dealing with human mind we are scientifically dealing with human mind anyị anaghị ekwu maka onye ga-eje were anị mmadụ mara ebe e were anị anyị ma what to do so that ị gaghị eje were anị mmadụ at the first place ọ ihe a na-ekwu maka ya anyị ma ihe anyị ga-eme emesie ụmụ gị ụmụ gaghị eje were anyị ịghọtara so ihe a na-ekwu maka ya pipụl abịa na na-eche na enwere something something else a na-ekwu mba anyị na-ekwu about scientific structure of our ancestors so that ị gaghị eme the thing ị gaghị eme ya eme ihe a na-ekwu prevention is better than cure ọ bụrụ ịta ọjị bụ the problem know the significance of the ọjị so that people will know iji dezi ọjị n'aka ịmara ihe iji n'aka no light ka iji ọjị wụ light eziokwu bụ ndụ okwu. ma ihe bụ eziokwu ekwu na iro the light eziokwu bụ light ife ihe bụ na enwere ihe bụ eziokwu na ọwụkwa m zụrụ ihe ahụ ọ bụghị m zụrụ oshi ahụ mba we want to stop the oshi so that oshi agaghị adị so if there is light there is no oshi agaghị adị na ọ bụrụ ọkụ na-enwu mana ezi ochi na ife ọ maka nke a na-ejizi egbe eju ochi na ife nke a wee ochi ndị ochi ndị wọchi na movie American movie onye butere ndị ahụ ọgbọkpa American movie nke ahụ ana so mgbe a na-ekwu maka ọfọ ọfọ abụrụ na ihe iji n'aka know the condition of the mind the condition anyị ga-edebesi your condition nna gị debere gị osisi aha for you to know osisi aha university osisi aha university ọjị wee university ịgọ mmụọ bụ order for you to intertwine weave with the truth you must follow this pattern and this pattern ahụ ka anyị bịazi tizie na omenala as a culture ịfụ ya ụnụ ahụrụ ndị ahụ ndị egede ụnụ ahụrụ ndị egede ha tizie na kọlchọ ị na-emezie ka omume anyị elesi gị ya igoro ihe a ihe anyị chọrọ ka ị wụrụ anyị emeghị mmadụ iwụrụ mmadụ o nwere onye a mụrụ mmụọ sayentist ịghọtara so a na-eme ya eme e nwere ndị obodo ha na-arụ ọrụ ha pụta ha ekrietiri sistem ọ na-eme na Hollywood ị na-awọchị mubi isi nna nwanne ịmahadị na muvi gị na-awọchị ịchọrọ mmadụ ka ịchọrọ nna ihe nke a na iwọchị ikwa datin ikwa ihe da ma na ahụ nwanne ya muvi o ndị mmadụ chekwa na o mere n'eziokwu enwe nke a na-eme emezie na asịzie na tru stori ndị Amerịka na-emezi na muvi asị ọwụ series asị akpọ ya ofu afasị na o mere n'eziokwu ọ ka ha nkụ muvi asị o mere enweghị nke muvi mere eme western place dị otu ọ dị because of movie ọwụ muvi mere west otu ọ dị today ọwụ muvi televishọn mere Europe otu ọ dị television mere China otu ọ dị o nwere onye amụrụ mụọ otu ahụ you have to control human behavior because orie wu your unstable character unstable character so oge eri gị that your character will consume you nna gị gwara gị agba that unstable character will consume you so anyị nwere onwe anyị have to bring idea how do we change this character ka ọ ghara imebi gị asị a na-arụ agwụ ndị mmadụ chere ịrụ agwụ bụ ije je gbuo ọkọta ọjị <laughs> so ha aghọtaghị ya na-akọ ha ama ha na ịrụ agwụ a na-ekwu bụ how to restructure your mind so that ị bụrụ mmadụ ị pụọ ndụ eburu e nwa sịrịsịrị mapụ ya isi agbapụla nwa sịrịsịrị isi isi ala a na-agwa ndị a na ha aghọta ihe a na-akọ echeba ya ihe a na-agwa unu bụ na n'ekwe ihe na-eme ebe ọ bụghị ihe a mba asị mba na ọhụrụ na nna anyị we must do we must do otu a ka a si wee mee ngwa m isi gaanụ ebe ọ bụ na ndị ka gị mara ihe na-akọ ihe a na-akọ isi mba ị gaa nyere na yunivesiti ịkpọ onye nkụzi gị sị na ọmaghị ihe ọ na-akụzi na onye awa onye ngwanụ ka mara gị ga-esi apasị ka mara gị ga-esi apasị na ịkpọsi onye nkụzi iyi isi na klaasị pụọ lee ma isi iyu gabazie isi na klaasị pụọ oruo echi ndị plen na-arụ ndị moto na-arụ isi ha de e, ha de ha klinọs de ha marginalizinọs mana mgbe asị gị jee skuul isi mba ọkwa na-agwa gị ihe ihe ihe ị na-emepụtara isi mba na ọ bụrụ ya nọọngụ nke ikwuru ka mma nsogbu adịrọ echi ị ga-abịakwa esi mụ na the akilinos the amaginalizinus ngwa gị na-enwere ihe dịka olesi ma na ihe wụdị problem nekwa ihe onekwa ihe onekwa esi mba n'ọbụ ihe a orukwa echi burukwa complain bịakwa again but to go this thing no human being enwere automatic ticket to heaven that is why ndị ụka na-agwa gị na cross this is ihe na-agwa gị na cross ihe a na-agwa gị bụ ihe that Bible of nnukwute Bible aha na-ekwu ọ ihe a na-ekwu in one minute this is cross and cycle how do you elevate more than this akpị na egbe bụ nwanne egbe bụ the higher mind of akpị when akpị elevate into higher mind it becomes ego so ihe ọbụla na naanị nwere higher self ya anything ọbụla na earth nwere higher self o nwere higher mind because of condensation process to cycle so moon have to transist this thing into the mind of the sun which is you to become a different thing so dependere ihe anyị pasịrị through this um, device kedu information I pass through this device so that ka ọ pụtazie the other side which is the character ndụ ị na-ebizi ọ ya bụ the cycle ahụ n'abalị ahụ ọnwa nabara ụra anyanwụ nabara ụra ọnwa eburukwe the information maximize ya amplify ya ya bupụtakwa ya again to you so ọ wụzie na ichenjiri anyị chenjiri this thing through our omenala anyị chenjizie o bupụtazie the information which is the attitude agwa ị na-akpazi ịkpazi agwa ịkpazi agwa ọzọ agwa ọzọ ị na-akpazi will lead to a better society ọ agwa gị bụ the society because omume ị na-eme were society society enweghị onweghị iwu society ọ agwa gị bụ ya so yo agwa how do we put this agwa ị na-ewe oge fevọ anyị oyi ha na-ekwu maka ya ụmụ ibe so ghọta na ihe a na-akọ ihe mere anyị ji wee dịghị mma bụ na anyị enwere ozi dị isi ihe a na-agwa ụnụ ọnya nwere problem enwere onye na-eme mmadụ ihe ọbụla n'ụwa ụnụ anyị enwere akwụkwọ ọnwụ na nwa bekee buteziri university school everywhere anyị echefuzie na anyị na-amụ mmadụ were ụlọ akwụkwọ anyị bụ asụsụ anyị omenala igbo university the highest one on earth onye bụ omenala igbo ndị mmadụ chekwa ma e ebe ọ bụrụ na ịrụhụ klaasị enweghị ebe anyị akụzi akwụkwọ mba ọ bụrụ otu ahụ anyị dara ada anyị buru klaasị n'isi anyị buru klaasị n'isi kama na ndị ndozi ọdịnala abịago anyị mesịa ihe anyị ga-eme <laughs> nwanna anyị anaghị ayọ mmadụ bịa join anyị yiga ha dị ama mgbe ị na eji ịchọ ọrụ gị na onye nwe kọmpanị ọkpara nkata igbo onye nwe kọmpanị bifo ma onye ọ bụ mba mana ị chọrọ ịnidiri ọrụ ị gaa dị ọrụ ịchọta ọrụ a na-akwụ gị ụgwọ nwa ị na-eri <laughs> chọọ ihe anyị ga-eme anyị na-eme ị gaghị ama mgbe emere gị sef ị gaghị ama mgbe emere ga absorb bifo ị mara ihe na-eme na isoro na-eme ị na-erikwa uru n'ime ya o ibido bụrụ mmadụ chenji gbanwee ịgbadị mgbe ị gbanwere gbanwere sef ọ ihe anyị bịara fụ because anyị ma na nke nwa element we can change you whether ịmaghadị mgbe ịmaghadị mgbe ọ bụ you don't even know we change you that is it many of our people na na-ekwuzi okwu oh, mgbe anyị bidoro ikwu maka ọdịnala na Facebook nwanne ụdị ihe akpọrọ anyị ụdị ihe anyị resivụrụ first time anyị kwuru maka ọdịnala Igbo na Facebook mana today cheki enyi many agbanwe agbanwego mana ha mmadụ na agbanwere kwubezie ekwu sef by people saying it gosiri na people agbanwere by people pụtazie na egwu maka omenala ọ gbanwere that means akọrọ anyị na-aga mgbe anyị finish wit dem ndị be anyị ga-ebido rụwa plan rụwa moto rụwa ụgbọ mmiri without knowing it anyị mesịa ọdịnala naanị igbo mmadụ na-agafe ego mmadụ ọkpọ onye nwe nye ya just watch mmadụ kpọọ pụọ na striti fụ onye ego ịdapụrụ adapụ ọkpọ onye aha nye ya gwongwe ya with our people don't worry ọkwa maịndị anyị bụ professional mind changing mind activation professional mind activation anyị ebidobere skuulu ọkadị dị a akwọ bụ ebi ntị akwọ maịmaya na-esi akwọ bụ ebi ntị akwọ maịmaya na-esi mgbe akwọzi ebi ntị agbarazie m ihe a ga-emezi ụmụ ibe udo dịrị ụnụ ka anyị fụrụ leta